n'ọbụzi ka ị mụtara ebukwa n'ụzọ bụrụ mmadụ imebe ọgwụ ọjọọ mmadụ mee gị ihe ka echiere ya mmadụ ya na onye dị tọ mechara ihe ọjọọ ochichezie ya ọnụ ya ịgwa ya ya na mụ na ọrụ ọ ya ọ bụrụ na ọ bụrụ ị na-abaka ike iwere ya bata ọkịja imegido nwa ọkịja onye ọbụla bụ nwa ọkịja mmụọ anyị na-akpa ebe a gị Okija sọka ide ka na-akwụkwọ elite ọka si idebe ka anyị nwoke megide nwoke ya na obi na Okija ka anyị a ụlọaja Okija kwuru na onye ya mgbe ya ọjọọ anyị mmadụ hapụ mgbe ezuji ibe ego kama ihe dị na mba dị na-atọ mmadụ ewebataba anyị na-achịchi anyị ka anyị bụ aka ebedo na nka onye ọbụla ga-ebu ya bata ọkịja chukwu abịa ma ya nwa ga-ezi ya ndekwa ukwu ya dị anya ị na-arụ polisi anyị atụbala aba na polisi ị na-arụ amị anyị atụbala abakụ na amị ebe anyị kwa nke abụtara ọbụọ bụ nne ndị chukwu abịa amara ụmụchukwu anyị zibu na ụmụchukwu bụ anyị niile anyị na-ebe ebe n'ụra azụ anyị na-ebe ụmụchukwu ha na-eje ha na-ana mana onye ọbụla na-arụ ebugo nabata ọkịja ebu nabata ọkịja ịpụ n'ụlọ nwoke Sei, sei, sei, sei. Madiana, Mangata Bingo, Majawa, Mamadi Madibia, Kẹ́mẹ́bí ló ń wọ́n kíjọ ọ̀bùn náà, káyé ló ń tẹ́ nà báyìí náà tí ó rú ọ̀bùn káyé jẹ́ méjì olú ọ̀dọ́. Wọ́n náà kà padà. Ṣé. Ọjọ́ òkú bá ti lọ sọ, ọ̀gá sílẹ̀ ìjẹ́ náà nà. Ṣé. Ṣé. Mọ̀ bí tó náà kàn ní ọjà mú yọ ọjọ́, kú fẹ́ tiẹ́, káyé tó máa yẹ mú. Ẹ